ehihie ọmanụ eke ọmanụ asịrị m ka eketa aketara anyị ihe ọma ise asịrị m ka mmụọ niile na-anara oke na-anara aja na eke nara aja na ọfọ niile anyị ga agọ n'ụbọchị taa ise asị nke ọma ka merụ nwoke merụ nwaanyị onye si na ife anyị na-eme ama enwe isi si were isi onye anwa tinye ihe anyị na-emenwe isi ise ịtụ a wee gụọ n'ụfọ ka ọ ga-esi mee abụ m onye mgbasa ozi ọdịnala Igbo afọ m bụ Gochitubelu Oraifite nwa anyị na-akpụ alụ o nwere ihe nsị ka m bịa kụzie n'ụbọchị taa gịnị bụ ihe anwa ọ gbasara ịkụ mmụọ mba a yes ekwubugo na vidio gara aga gbasara uru ọbalụ bụ mmadụ ịkụ mmụọ mba a ga enweriri spiritual mentor onye na-aba akị gị ka iwee pụta ihe ka iwee dee ude ọtụtụ ndị mmadụ nọ na nsogbu na nsogbu dị iche iche taa maka n'ihi na ha akwụsị ọsọ ya ọkpa kie na-abanye n'okwu na ụka ọ ihe ndị Igbo kwuru onwero ka ị ga-esi onwere ka o nwere ụfọdụ ihe ndị enyi gị ama agwa gị onwero ka ị ga-esi bute ike ma ọ bụ ka ị ga-esi bute ihe ka ị ga-esi jere obodo nara obodo ghara inwe mmụọ bakịrị gị o nwere ụfọdụ ihe ndị enyi gị ama agwa gị n'ụmata etu gị na-esi erikọ na aṅụkọ isi a nwantakịrị nke na ọ sịrị na ọchukwu mana onye ekwegwa gị ee eh, na o nwere mmụọ na-asụrụ ya ụzọ ka mma alụghị atụ onye ma mmadụ n'ụwa magoro mmadụ a sị na ịma mmadụ amaka ife a nara eme ya ọnya ka eji asị na nwa eze adị efu na mba etu a ka ọ dịkwu na mmụọ nwa mmụọ adịghị efu na mba ịghọtara ya ọ bụrụ na ị hazi ihe dị n'ụzọ gị nwanne kwenye n'ihe nna ekwu ime nwenata nsogbu n'izu ụka a na-abanye chukwu soro kwuo ụbọchị fraịde anyị ga-enwekwa ndị ga-abịa kụ mmụọ alụsị anyị ji alụ ọrụ mba mba na be nna m bụ ka anyị na-eme ọfishali. opening of Ugochi tubelo Natural Temple. Yes, Ugochi Tubelu Natural Temple. Ọ bụ na temple anyị a bụ ebe anyị nọ maka ịzụ ndụ ndị mmadụ mmụọ anyị ji arụ ọrụ bụ mmụọ na-apụ apụ mmụọ na-eje mba dị iche iche na-atọ ndị mmadụ na-agbụ abụ m na-agba afa nke ọma mana adịghị m agwọ ọgwụ ọjọọ si ihe m na-alụ ọrụ bụ ihe ọma imepe ụzọ fevọ ka ihe ọma mebe adịghị m agwọ ọgwụ igbu mmadụ maka na arụsị m na-asụ ya nsọ nke ịbụọ abụ na achọrọ m ibi ogologo ndụ mụta ụmụazị maka ihi adị m etinye aka n'igbu mmadụ so ọ bụrụ na n'ihe ị na-eche wụ igbu mmadụ don contact me anaghị m egbu mmadụ and ọgwụ m na-asụ igbu mmadụ mana ọ bụrụ na m sogbu gị ebu mpịawa azụ ndị ajọ mmadụ pịawara gị <laughs> ee eh? ma ọ bụ na ndị ajọ mmadụ si na ịma aṅụ mmiri tọgbu udu n'ala ma ọ na ndị amoosu na-enye gị nsogbu asị m asị gị nwanne ebezina ebezina hmm? n'ọmụ ka ụmụ anyị mba eh? ka anyị na-akwụdoro gị ka anyị na agụpụrụ uwe ọjị ụtụtụ ehihie abalị ndị niile kụrụ mmụọ anyị mba bụ ndị anyị na-arụrụ ọrụ n'ụzọ pụrụ iche mkpa ha niile nọ n'ihu mmụọ anyị ha na-eje eje ha na-ana ana mkpa ha nọ n'ihu mmụọ mmụọ a na-anụrụ ha ọgụ ịghọtara ya ka nkọwa gị ihe mmụọ a na-eme laik ụbọchị a ụbọchị anyanwụ fraịde anyị ga-emefe nyanwụ iru mmụọ mhm. anyị nwere ike isepụta ya bụ awa tempụ ụlọ ihu mmụọ anyị nke ọfụ anyị lụrụ so mana ị na-achị kọwara gị o nwere ihe merenụ ihe a mere ụbọchị nkwọ gara aga ụbọchị nkwọ gara aga yes gịnị mere ihe anwa anọ m n'ụlọ ọrụ m na-alụ ọrụ maka enwere ọrụ ndị mmadụ m ji n'aka ụbọchị anwa otu onye nlụgoro ọrụ anyị ka bidoro ịlụrụ ya ọrụ ọfụ ọ nwanne tụrụ nwanne ya nwoke na Abuja ka anyị ji nwetara nke ya bụ nwa okorobịa ya nwa okorobịa nọ Indonesia o wee sị ka anyị lụọ ọrụ ya ọrụ bụsị ya ka anyị sịrị ka anyị nyere ya chi ya ihe maka na anyị beli na ọchị bụ ụzọ hmm? chinwe oke ma ọ bụ chijioke nwere ihe ọbụla nna alụ mmadụ n'ụzọ ya ma ọ bụ na onye anyị bụrụ ụzọ mara chi ya eh? ịbịa ịgbasị gbasịa afọ ihe ozi anyị ga-ebu ụzọ ma ọ bụ na ịmara chi gị ịmara chi gị na chi gị erikọ gị na ndị iche ebe nne gị na ndị iche ebe nna gị erikọ anyị hazi ihe dị n'ụzọ gị ka ọ ga-abụ arụzielu gị ọrụ ụka were ọ gaa maka na ọ bụrụ na ị haziri ihe dị n'ụzọ mmadụ jee na-alụrị ọrụ ọrụ ọbụla chi ya nwere ike iwe iwe ụfọdụ ndị mmadụ chi ha arụsị so chi ha ha eje gbalụọ ihe niile ahụ ọ nyabatara batara ụfọdụ ndị mmadụ ga-asị na ote ha lụgbara ha rụcha ọrụ na ọrịa aga ihe ka ọ sụrụ ya n'ụlọ ụfọdụ ndị dibịa a akpa na anakpa na ọfọ ezampụ enwere m ike lụrụ mmadụ ọrụ mmiri wute ata onye agha ịmachie fest ihe ọwụ na mma alụrụ mmadụ maka fevọ onye agha amarụrụ chie onye abụ na ihe agaba gaba streti mana ọ bụrụ na ị mara ọchị gị ihe ọsọkwa dibịa lụọ ihe a agatụ ọkwụsị na ọ bụrụ nke ya aga aga atọ maka na ọchị bụ ụzọ onye onye bụrụ chi ụzọ gbagbuo onwe ya n'ọsọ so ọnya gbatara ọrụ anyị ji aga aga ọfụma nye nwa okorobịa wee kpọọ anyị wee si anyị na nwanne ya nwoke chọsiri ka o yuzuba anyị ka anyị na-alụ nwanne ya nwoke ọrụ nọ Indonesia hmm, onye ọrụ ka ọ bụ oke ụbọchị anwa chi chie nri obere oge foonu wee ringi aka nọ n'ụlọ ọrụ mgbe anwa o wee na-ede bọị wee na-asaụndụ vere na-apaniki hmm, akpata oyi na-awụ ya n'ahụ siri na voice na-anụ o wee na-asị m na-enwere nsogbu nkịta na nsogbu dị na Indonesia na na ebe nwanne ya nwoke bi na Indonesia eh? na ndị imigreshọn asọrandigo the whole compound na nwanne ya nwoke akwụkwọ nwanne ya nwoke ji etipịago and na o nwere ndị na-abụ ụdị ihe a emeghị anụ ụdị ihe ndị onye na enwetara mbunata ripọtụ onye ahụ wee na panik mgbe ọ na-apanik ihe a na nwanne nwoke ejibere ezigbo ego wee na panik wee sị m kere ihe a ga-eme nke a ya na-agwa m ihe a kịta na nwanne ya nwoke nọ n'ime rum mana ndị imigreshọn ahụ akwụgo na akwụrụgo n'ọnụ ụzọ ha ana o nwere na ahụ echelu ha ka ha mepee jiri aka ha mepe ụzọ ọ bụrụ na ha emepere ha gbawa ụzọ ihe a bụ ihe ya nwa onye gwara m some back mgbe ọ gwachara m ihe a ọ naghị panik si m ma nwere ihe a ga-eme si ya nwanne na o nwere ihe a ga-eme ka m jee n'ihu mmụọ m ma ideeti ka m jee gwa ha tụọ ihe a ga-eme nke bụ eziokwu enu na na-agbara m aka ebe e were m ọjị na nkwụ nzu na edo wee jebe n'ihu arụsị m wee sị ya ya na ene gbaa aha ya bụ nwa okorobịa wee sị ya na ene onye na eto akịta na ndị imigreshọn kwụrụ ọnụ ụzọ ya na m achọrọ ka ebunata ya nwa nwa amadi na nka bidoro ịrụrụ ya ọrụ n'ọda dị ahụ ụbọchị ite nna arụrụ ọrụ mbụ ndị ọrụ mbụ nna arụrụ ya bụ chie nri wee sị na nchọrọ ka nwawụ ndị imigreshọn ghara ịkpụnya nwa agba fad ka ha ghara ịfụ ya anya fad ka eti kọnfushọn n'ebe ha nọ ka anya nwa amadi wee si ebe a wee pụọ mgbe m gọchara ọjị tụchaa nzụ tụọrụ chi m nkwụ ọkụ wee wee ya gwacha ya wee chi wee sị m na na nwa okorobịa na na mma na nsogbu dị n'ụzọ nsị ya wee kwechi m nkwa sị ya na wee kpọkwụ ụzọ arụsị ịtọ nji alụ ọlụ wee gwa ha sị ya na ọ bụrụ na ha jee mee nwa okorobịa nwere onwe ya ndị imigreshọn gara inweta inwu dị elu na mma egburu ha ofu ọkụkọ ihe a bụ ihe m gwara ha arụsị wee sị m na etu anyị si wee kwu na ha ga-eme na this boy na a ga-etinye confusion na ama ebunata this boy ị ma na ihe a bụ ihe mere n'o aka ebe 30 minutes nwanne nwoke eh, kpọọ m wee sị m na ndị imigreshọn abụọlụ so na dọmọtụ ha ka anọ na ndị adịghị kọmpaụndụ maka na kọmpaụndụ ha awụsọ ndị bịara abịa bịa so ihe a na-emezi iwu ha anọghị batches ife a na-emezi ha gbaka ụfọdụ ndị ụzọ ekwere apụtanụ ha bụrụ ndị mmadụ bujuo moto eje drọpụọ anọda agbagodo slida in batches na-ebu ndị mmadụ na batches maka na ya bụ kọmpaụnd ha wee ebe ndị bịara abịa bikarị nsu ya panik si na na m ajụgo chim na chim na o nwere ihe ga-eme na dis boy ga-adị free na a ga-etinye confusion n'etiti ndị awa immigration ịma ihe nụ ha to cut the whole story short otere aga this boy wee kpọọ m sị m na ndị imigreshọn ahụ chigata na ọnụ ụzọ ya wee sịọ na ihe merenụ bụ na ha bido nwee ọgbaghara n'ime onwe fa um, misunderstanding ụfọdụ n'ime ha wee sị ndị otu ha ka ha jee bunagoro ndị ha bụ na moto ha bunatazie ndị ha bụ na moto ka ha chigata azụ maka ndị awa nọ na ya bụ rum maka na ha dị mmadụ na-abụ n'ime rum ahụ ọkwa etu a ka ha si wee hapụzie ime ndị arest wee bụrụzie ndị ha bụ wee pụwazie n'ụdị ka ha jee chigatazie azụ mgbe ha pụwaziri ka ndị achị wee mewe ụzọ wee mee eskepu hmm? mana kịta dị mgbe ha na-agwazi m ihe ahụ after like 2 hours ka ọ na-asị m na the boy move go to another city nọ n'ogo na hotel as at yesterday he na-achọ ịkọwado ihe mmụọ nwere ike ime ee ọ gwara onye nke ọzọ ọbụla ọ nọ india nke a bụna o nwere ahịa ọ kwesịrị ije from new delhi to mumbai wee jegwa mmụọ okwu sị mmụọ ya eh, na onye dị etu a chọrọ iji ahịa ya mee ọ pụta na n'ebe ọbụla ee eh, ka ndị mmadụ nwoke ghara efịa nwaanyị ghara efịa ka onye ọ nachagharịa n'ụzọ ka o jee ahịa nata n'udo mmụọ mere nkwu ya nkwa na mma egburu ya anụ ihe nna na gị ihe mmụọ na-eme mana ihe na-eme ụfọdụ ndị mmadụ na-enwere ike imechaziere ha ụdị ihe dị etu a jekwe mmụọ nkwa nke nna achịkọwara na ihe a mechaziere ihe a ozugbo a nwanne ya nwoke ahụ anaziri fri ka the bọyị chigatazie wee sị m nwanna na na m na na because ha onwe ha dị surprise ha na ha bere ụdị mmiri akụrụ nka mana m mana mmụọ m kwuo na ọya emie na ọya emie mana instead of ichighatazi wee show gratitude wee sị nwanna ngwa nwanne ọkụkọ ka igboro ụmụ mmụọ gị ma ọ bụ nwanne ebunu ka igboro ụmụ mmụọ gị chaa ọya na ofeka olofu dibịa gwọrọ ya ụfọdụ ihe ahụ ihe na-abụ nsogbu na-abụ ụfọdụ ndị mmadụ fụzi onwe ha n'ụdị ọnọdụ anwa ọwụzo na dibịa si ya nwanna anụgo m ihe ikwuru mana ọ bụrụ na ụnụ ekwere m nkwa ebunu ma ọ bụrụ na ekwere m nkwa nke na ya ebido ọrụ asị na dibịa gbaa wuked ma ọ asị na pastọ gbaa wuked ana m achọ ịgwa na dibịa na pastọ anyị niile bụ ndị akpọrọ ọrụ mana ọ nọ onye pastọ si na ọ chọrọ ịrụ n'ụka ọbịa mụ nwa na onwe m ụfọdụ ndị mmadụ ndị maara m si m mgbe dị na-achị bido ọrụ amalụba n'ụdị ụka nsị ya mba na m agha arụ n'ụdị ụka maka na ụka bụ ndị eriri eri maka na ụka bụ ịghọrị e mmadụ ị nwere ike ịmakwa na ọrụ a na mtụwa onye abụ ihe iyi egburu mmụọ anụ were mmụọ wee lụọ ya inye nye fastin 14 days ịbịa e jechi na azụ je lụọ ya ihe ọ ma wee nwetazie miracle o buru akparaịs buru ji na ọkụkọ buru ewu bịa na chọọchị wee bịa nye testimony mụnwa na afọta ya ka ịghọrị e mmadụ ebere ifu ma onye chọọ ịza akpa ya zaa akpa onye chọọ ịza koro ya zaa koro ọ bụrụ ịzọ mma ịza e, e akpa koro ọdịnala bụ orijinal and ọ dị faster ana m agwa gị na onye ndị imigreshọn dọ na dọọ ya oredi na ọjọs na nkweta mmụọ na mma egburu ya anụ na ma egotawa ọkọ that na mma egburu ya anụ ka mmụọ ji wee tii kọnfushọn n'ime ha wee sị ka ha nabagoro debụ na ndị ha bụ ndị a wee mee escape aka mbụ ka onye nke ugochi tubelu ọrifite Eh? onwe ajụjụ ị nwere ihe gbasara ọdịnala maọbụ ihe na-agbagwoju gị anya n'ihe gbasara ọdịnala maọbụ na ịchọrọ ịgba afa ka anyị na-agba afa nke ọma ụdị afọ ọgbafa afa dị iche iche si ya bụ meseji nọmba meseji m na WhatsApp drọpụ ọnụ m voice note mmee respond really we respond very fast my WhatsApp number is 0805 Ugochi Tubelu Oraifite eh? ihe ejikwa ndị m a wee chọọ na Facebook. Send the other message. Our mission is to help people live better life. Umu Iboya Gaziano. There one.